ọlụ ndị ozi isi nke ise ma otu nwoke nke a na-akpọ aha ya Ananias ya na Safaira nwunye ya rere otu ihe o nwere wee debere onwe ya ụfọdụ n'ime ọnụ ya nwunye ya makwara o wee weta otu oke tụgbọ ya n'okwu ndị ozi ma Pita sịrị Ananias n'ihi gịnị ka Setan mejuru obi gị ịgwa mmụọ nsọ okwu ụgha na ị debere onwe gị ụfọdụ n'ime ọnụ ahịa nke iberibe ala gị mgbe ọ na-anọ ọ nọgideghị n'aka gị mgbe e resịrị ya ọ dịkwa n'ike gị gịnị mere iji tinye ihe a n'obi gị ọ bụghị mmadụ ka ị gwara okwu ụgha kama ọ bụ Chineke ma mgbe Ananayas nụrụ okwu ndị a ọ daa n'ala kubie ume ndị niile nke nụrụ ya wee tụọ oke egwu ndị bụ ụmụ okorobịa n'ime ha wee bilie kee ya akwa ha wee bupụ ya lie ya ma ihere ka oge awa atọ gasịrị mgbe nwunye ya batara n'ime na amata ihe e mere ree, Pita wee zaa ya sị gwa m ọ bụ ihe otu a ka unu rere iberibe ala unu ọ sị ee ihe otu a ma Pita sịrị ya gịnị mere unu nwere otu olu ịnwa mmụọ nke onye nwe anyị lee ụkwụ nke ndị liri di gị dị n'ọnụ ụzọ ha ga-ebupụkwa gị o wee daa n'ala ngwa ngwa n'ụkwụ ya kubie ume ụmụ okorobịa ahụ wee bata hụ ya ka ọ nwụrụ ha wee bupụ ya lie ya n'akụkụ di ya nzukọ kraịst dum wee tụọ oke egwu ha na ndị niile ndị nụrụ ihe ndị a ma e mere ọtụtụ ihe ịrịba ama na ọla ebube n'etiti ndị juu site n'aka ndị ozi ha niile werekwa otu obi na ọ na ịba solomon ma n'ime ndị fọdụrụ ọ dịghị onye ọbụla nwere anya ike iwere onwe ya rapara ha n'arụ otu ọ dị ndị Juu na-eme ka ha dị ukwuu ewee tụkwasịkarị nye onye nwe ndị kwere na ya igwe mmadụ ma ndị ikom ma ndị inyom nke mere ka ha na-ebupụ ọbụna ndị arụ na-adịghị ike na-edebe ha n'ama tọgba ha n'ihe ndina na ute ka mgbe Pita na-aga ka ọbụna naanị onyinyo ya wee kpuchie otu onye n'ime ha ọra mmadụ nke obodo niile dị Jerusalem gburugburu wee na-agbakọkwa na-ekuta ndị arụ na-adịghị ike na ndị mmụọ ọjọọ na-adịghị ọcha na-esogbu ewee mee ka arụ ha niile n'otu n'otu dị ike ma onye isi nchụaja biliri ya na ndị niile soro ya nke bụ iru otu ndị Sadusi ha jupụtakwara n'ekworo ha wee tụkwasị aka ha na-arụ ndị ozi tụba ha n'ụlọ mkpọrọ ọra mmadụ ma mụọ ozi nke onye nwe anyị meghere ọnụ ụzọ niile nke ụlọ mkpọrọ ahụ n'abalị wee dupụta ha sị gaanụ guzo gwakwa ndị Juu n'ụlọ ukwu Chineke okwu niile nke ndụ a ma mgbe ha nụrụ nke a ha baa n'ụlọ ukwu Chineke mgbe chi na-abọ wee na-ezi ihe ma onye isi nchụaja bịara ya na ndị soro ya wee kpọkọọ nnọkọ ikpe ha na nzukọ ndị okenye ụmụ Izrel niile wee ziga n'ụlọ mkpọrọ ka ekute ha ma ndị na-eje ozi ndị bịara ahụghị ha n'ụlọ mkpọrọ ha wee laghachi kọrọ ha sị anyị hụrụ ụlọ mkpọrọ ka e mechisiri ya ike nke ọma anyị hụkwara ndị nche ka ha na-eguzo n'ọnụ ụzọ ma mgbe anyị meghere ọ dịghị onye ọ bụla anyị hụrụ n'ime ya ma mgbe ọchịagha nke ụlọ Chineke na ndị isi nchụàja nụrụ okwu ndị a ha nwere obi abụọ nke ukwuu banyere ha ebe nke a ga-erusi ma otu onye bịara kọọrọ ha sị lee ndị ikom ahụ unu tụbara n'ụlọ mkpọrọ nọ n'ụlọ ukwu Chineke na-eguzo na-ezikwa ndị Juu ihe mgbe ahụ ọchịagha ahụ na ndị na-eje ozi jere kute ha ma ha ejighị ihe ike n'ihi na ha na-atụ egwu ndị Juu ka a ghara ịtụ ha nkume ma mgbe ha kutesịrị ha ha guzoro ha n'etiti nnọkọ ikpe onye isi nchụaja wee jụọ ha sị anyị nyesịrị unu iwu ike ka unu ghara izi ihe n'aha nke a ma lee unu ewerewo ozizi unu meju Jerusalem unu na-ezubekwa iweta ọbara nwoke a tụkwasị anyị n'isi ma Pita na ndị ozi zara sị anyị aghaghị ikwenyere Chineke karịa mmadụ chineke nke nna anyị ha mere ka jizọs si n'ọnwụ bilie onye unu owu unu gburu na-akwụbakwa ya n'elu osisi onye ahụ ka chineke were aka nri ya welie elu ịbụ onye ndu na onye nzọpụta inye Izrel nchegharị na mgbaghara mmehie anyị onwe anyị bụkwa ndị ama nke ihe ndị a mmụọ nsọ bụkwa onye ama onye chineke nyere ndị na-ekwenyere ya ma mgbe ha nụrụ nke a amapuo ha n'obi ha ha wee zube igbu ha ma otu onye biliri na nnọkọ ikpe ahụ bụ onye Farisii aha ya bụ Gamaliel onye na-ezi iwu Mosis onye ndị Juu niile na-asọpụrụ o wee kwuo ka a kpọpụ mmadụ ahụ n'ezi nwa oge o wee sị ha ndị ikom nke isrel n'eze na onwe unu n'ihe banyere mmadụ ndị a ihe unu gaji ime n'ihi na mgbe ụbọchị ndị a aka erughị Judas biliri na-akpọ onwe ya ihe onye ọnụ ọgụgụ ndị ikom raka nnu mmadụ danyere ya onye egburu ndị niile ka ha ra bụ ndị kwenyere ya wee gbasaa ha wee ghọọ ihe efu mgbe onye ahụ gasịrị Judas onye Galili biliri n'ụbọchị odide aha mekwa ka ụfọdụ n'etiti ndị Juu suo ya n'azụ onye ahụ lakwara n'iyi ewee chụsaa ndị niile ka ha rabụ ndị kwenyere ya nsịkwa unu ugbu a n'aka aka arụ mmadụ ndị a rapụkwanụ ha n'ihi na ọ bụrụ na izu a ma ọ bụ ọlụ a sitere n'aka mmadụ a ga-akwatu ya n'ala ma ọ bụrụ na o sitere n'aka Chineke ụnụ agaghị apụ ịkwatu ha n'ala ka a ghara ịhụ dị dịka ndị na-alụkwa ọgụ megide Chineke ma eleghị anya a wee kwenyere ya mgbe ha kpọsịrị ndị ozi bịakwute ha ha pịa ha ihe nye ha iwu ka ha ghara ikwu okwu n'aha Jizọs ha wee rapụ ha ka ha laa ya mere ha siri n'iru nnọkọ ikpe ahụ laa na-aṅụrị na agụrụ ha na ndị kwesịrị ka e mee ha ihe ihere n'ihi aha ahụ makwa ụbọchị n'ụlọ ukwu Chineke na n'ụlọ nke aka ha ha adịghị arapụ izi ihe na izisa ozi ọma Jizọs na ọ bụ Kraịst